ka abụ iguru n'egwu na ọka na-agbado odogwu na-arị elu okorobịa ọwụ na-asị n'ala igbo ga anya na egwu ichebe ka ihe esi wee bara onwe gị uru ka ihe esi wee mụ ibe maka odogwu ọwụ na ya arị elu obi ihe esiriri ike kokenere na odogwu aka ngwa ka mgbadobe mkpọkịtị na-ekwuru ọbịa dị getegete mkpọkịtị ejekweta eke na mma ka njụwa ajụwa maka na o jere ụka ata oriri onwekwe ka esi gụọ mmiri okwu arụsị ya bụ akwụkwọ ịrụ onye n'igwe amara nke ka ụtọ kwuo eziokwu ebebere ike ndị ụka emekwa anyị ibe ọ bịara na igbo bụ na anyị na-ekpere chukwu maka na nwoke bụ nwoke na igbo pụta gboo ojide ọjị n'aka ojide ọhụụ n'aka kpọkuo ndị iche ebe anyị igbo kwere na ọ bụ ndị nwụrụ anwụ na-ahụ chukwu anya ọkụ eziokwu ndị ụka arụsị ọkwụ ọja ekwuo na m ọnụ n'ala na ọ na-awa n'aba eziokwu ịkpọkuo ndị chi ebe agbaruo chukwu ndị ụka sị na ndị chi ebe anyị ri ikpere arụsị anyị kporo ndị chi ewu n'aga n'ọbịa ndị bịara nzuzu kporo ndị chi ebe anyị wee n'ọbịa ndị ụka ha ọrịa anyị jezie ebe ndị ọcha kpotere anyị ndị chi ebe ndị ọcha onye nọ ije na anyị igbo kpere ekpere ọkpa kuwe pọl dị asọ pọl dị asọ ndị chi ebe ndị ọcha pita dị asọ ndị chi ebe ndị ọcha ebe enwe na-ọgụrụ edochie asị ga-akpọghị na edochie ma ị na-azụ afọ edochie ọkwa nsọ na amasịakwa ọkụ ọjana na ụfọdụ na igbo dike akwụkwọ bụ ohiri ọnọkọ mmanwụ tere n'ụkọ mmanwụ ekene ọnụ ebe m na-eche echekwere nke bụ aka na ana na-abịa taka nji akwụri ụmụ ewu ibeba na-eri ebube dike eji m akpa nkakwu wee bịa ntacha ata nkakwu ọsọ ama gbaa maka na ụwa kụwa akwa dibịa mma na ịda n'ike taka ịdị ekiri mmanwụ igbo na ụlọ azụgo eke zụọ ya zụọ awụọ zụọ nkwọ ya ụnụ ji azụ ọgụ ụja bụ igbo ha mara abịakwere isi ndị igwe onwere akụkọ ndị akọrọ ụnụ biko ngọngọrọ tọ ngọ ọnụ onye nara ori n'obodo nya dị ikwu iwu ogori nne nwaanyị tụcha ime ya kwụsị mkpụcha maka na ọ na arụ nne nwaanyị tụcha ime yirokwa mkpụcha na ọ na-eme anyị ibe ogori nne nwaanyị si agụrụ jewa na legos wee ruwe na ọ ya na abọ na-akwado ịna mepee mma na-edobe akwa akpọrọ wọdrobu n'efu anya mkpọcha wee karịa ọkpọ ya si nyere nwa m eye na-eji nna wee na nwa ya si ama ama akwa ahụ ụkwa akwa ụmụ agbọbịara eyiri dibe ịnwekwa anwa jee na ụmụ okorobịa adọ gị aka n'akwa nwaanyị kpọọ ya nwa m si ụka nna gị anaghị aja esike na m akagbuo nna bụrụ moto aka m ga-ejekwe na abụja ejiri ewe ejikata. ọnwụ na-egbu nkịta na-ekwu enu isi nsi ka njikene okwe ka ogori nwaanyị ji kwado hụ na chere mkpọcha wee wunye n'ahụ doyin akpa natariwo nchi mbọchị ahụhụ wahụ igwe akwụ mere njọ aka ahụ dịtiri eji nwaanyị kwado ahụ kwadocha so ụmụazị kporo ebe ekpoyi na okpo ebube dike ekporo ede ekpo juo ụkpa were nnukwu te pawuda dee na ụkpa were gbazie rum were si n'ihi n'aga si okporo mkpụcha wee konye mkpocha wee be ebe nwa ya n'ọnụ nwa na ọnụ ya wee ji mara simeda aka mkpụcha ogo ọkpụrụ si n'iwe dota jehụzie abante jebere onwe ya bịa ebube dike ọkwụ ọdeme a na-amasị ọkpọrọ nke amajọn nnụnụ ọhụrụ ukwebe akụ nke n'ụnụ a na-abịakwa na ebube dike nya ka o jere mkpụcha bara ebe nwa obi n'ihe ka o jebe abịa wee n'ihe ka wee jebe ụkpa oche ebe nwa gbogotekwuwe nke ahụ ọ na-eje abịa oke iburu nke ezughị n'ezi ọkpọ ya nne chinyere ọ bụ nke ịgbakwu ọtọ wee je abịa ọkpọ ya nwaanyị je ha ghọta civilization na-abịakwuo ka agba e ọtọ eje abịa ebube dike ọkwụ ya ka o ji jewe ahụ igwe akwụ mere nja ka kebe pawụda akecha hụnatazie ka ọkpọkwa ede ife a na-eyiri akwa wee gbaa n'ama onye ahụ a na-akpọ ọgbụ ọgaranya ọrụ ebe tere aka na-eti anya ọkụ na-abịa n'anya mkpofu ya na ọnụ ọjụrụ agụrụba anyị ọ na-adaba akpa na ede akpọnye kwuo ede na ebe ada abịabịa akwabịada na-eji eji ahụ ụta akpụrụ ede naba ọsọ ahụ ụta ahụ tabakwa ede ka a na ekwe ete ka aka ọkwara nne nwaanyị dota na ananara ịda nwaanyị na-ana mkpu wee tibe onye agha warịa na igbo mgbe eji mmanụ ọbụ mkpu ka ọ na-eti ebube dike ogbu ọgaranya jere onye nke a na-eje eje agbata ka egbosazi ọgụ nwaanyị tigharịa mkpu ebubedike jukana n'ihe o tiri na mkpu ejere bịaruo ọbụ na arị ite na n'arọ mmiri ụta dị karịa nke ọka nwaanyị tie biko hapụzie na ibe nwa bakpo ahụ na-eme ebube eze dike e na ọbịa n'isi mkpọtụ eme gbọkọwa natala ka mgbapụta dịka mbikelele mma mmadụ etiri n'ụkọ mmanwụ ụtọ asụsụ igbo ohu onye na-ebi emekwa odogwu onye ahụ na-eme nwatakịrị ji akwụkwọ tata ọkpụta igbo gụsie ya ike n'eziokwu eleba ha wee gbawanye m ọsọ sọsọ ya nọzi m dị ka kọrọ m nụ nke mere eme esi ọgbara ọkwụ ọnabagbuo chibren ekwentị kedidi ya ndị ọzọ niile onye hụrọ mana ife a na-emepe anyị gọọmenti ada echetakwa ndị na-eme ka igbo dịrị anyị na mma ekwu ohu onye kụkelere na ihe aka nsasị na-eru ọha na-ata ebe ka ọ dị ike nje mbụ na okwu ka a na-ekwu ya o oh, dega akwụkwọ karịa otu narị n'asụsụ igbo mana onwe onye chọpụtara nya m ibe biko agụ na ka mmadụ na-egbudozawa na okwu akụ ka njụwa ebubedike na ihe adịrịrị biko unu were ke n'aka kpọwa n'ọdọgbu ọkwụ ọja kpọrọ ya ka ọ bịa kene ebe ka ọ ike nzechi na-edu ọfọm ata ọgbagidere anụgba aja ọsọ agba ya aja egbe dabere na ụmana igbo na-agbaziri anya ọsọ ka ama ma ihe akpụ ya egbote ya ahụ ya biko ka mara mara nọrị bọyị dike sorokwu ya n'azụ maka na ọnwa ife na-akwụ ibe agba kwudoro ya ọkpụ eziokwu ebube dike nene na odogwu nene n'odokwuta ka o ji awara anyị okwu agbakwa anyị ere esi atụ mmanya ọma adịrị anyị na mma maka ndị na-ere wete mmanya ọkụ asị na ọ bụ nsọ jehụzie na elu awara nwere nke na-eje n'ubi nwee nke na-eje n'ọbịa nwee nke a na-akpụ iri na nwee nke a na-erikwu eri ebe ka odike ebe ka odike igbo ka m were ike natara kene na nnukwu mmụọ na karịa na ọgbụgbọ nwaanyị amarọrụ ọgbara agba kwa eziokwu kama mmanwụ mmanwụ ya ejebe ebube dike ejere m agụrụ omume mmanwụ ebe ka o dike na ana m abịa ejere m agụrụ omume mmanwụ mmebe mmanwụ na agụrụ mechaa ụmụada agụrụ nekọta m anya siele nche me mmanwụ na ọ dị mma na ndị eje ka nkụjiere ebe mmanwụ ebube dike sị kama nwaanyị yi ama mmanwụ achịrị m anwụrụ zuo ya ọkụ ị na-ekwe m n'aka ga-ekwe ntị e na-echekwara m anya sị kama m ji ozu ọwụrụ ọkụ ka mmanwụ na nwaanyị mara jikwe mma maka omenala na-anachapụ ahụ ehi tupu nwaanyị ama mmanwụ ọmọ mọ̀ sọ fún ẹ̀yà kan àgàlà ọ̀tọ̀ọ̀tọ̀ mọ̀ wà pàṣẹ ọ̀rọ̀ mu yà.